AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ana m ekele gị n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị ndị a chetakwa na isiokwu nke anyị na-atụgharị bụ ụzọ narị na otu nke nwa agbọghọ ọbụla ga-eji wee nwee ike nweta ọbụna nwoke ahụ nke bụ mmasị nke obi ya ọ bụghị naanị ịnweta ya ịnweta onye dị otu a gị mee ka ọ bụrụ onye nke ga-enwe mmasị n'ebe gị onwe gị nọ ọ bụ ya bụ isiokwu nke anyị ji na-aga n'ụbọchị ndị a ma n'ụbọchị taa ngalaba ya nke anyị ga-eleba anya bụ nke na-asị n'anya onye nke na-ahụ ezi enyi m anyị maara nke ọma na Chineke kere mmadụ nwoke na nwaanyị ma nke a abụghị ebe ọ kwụsịrị ọ bụrụ na anyị lebatụkwuo ya anya ị ga-achọpụtasị na ile mmadụ anya nke ọma ị ga-ahụ na ọ dị ihe atọ mejupụtara mmadụ gịnị bụ ihe ndị a mkpụrụ obi nke dị ndụ cheta na mgbe Chineke kechara ihe niile ruo mgbe ọ na-eke mmadụ o kechara mmadụ akwụkwọ nsọ mee ka anyị mata si na o kụnyere ya ume nke ya mmadụ wee ghọọ mkpụrụ obi dị ndụ ya kpatara mpaghara nke mmadụ ma ọ bụ otu n'ime ihe ndị ahụ mejupụtara mmadụ ji bụrụ mkpụrụ obi nke dị ndụ mmadụ a Chineke kereke bụkwa onye nke nwere anụ arụ dị ka mụ na gị nweekwa mmụọ nke Chineke nke bụ ihe atọ gbara ọkpụrụkpụ nke mejupụtara mmadụ nke Chineke kere nke a pụtara na ọ bụrụ na nwoke ọ bụla ga-enwe mmasị ebe ị nọ ọdịdị gị na-anụ arụ ga-amasị ya mkpụrụ obi ya ga-achọsi gị ike n'ime mmụọ ọ ga-abụ onye nke ga-achọsikwa gị ike karịa nke a ọ dị ụzọ ise mmadụ si ama ihe na-eme gburugburu ya nke mbụ bụ anya nke mmadụ ọzọ bụrụ ntị nke ọzọ bụrụ imi ọzọ bụrụ ire nke ọzọ bụrụ ihe nke imetụrụ aka nke a bụ nke ikpeazụ mgbe nwoke ọbụla na-enwe mmasị ebe ị nọ ọ bụ naanị otu n'ihe ndị ahụ mejupụtara mmadụ na otu n'ime ụzọ ihe ise ndị a nke anyị kpọworo aha bụ nke na-ebu ụzọ nwee mmasị ebe ị nọ ma ọ bụrụ na ị chọrọ ka mmasị dị otu a bụrụ nke ga-adịgide adịgide ọ pụtara na nwoke na ozuzu oke bụ nke ga-ahụ gị n'anya mgbe nwoke nabatara gị n'ime mmụọ ya ọ chọsiri gị ike mkpụrụ obi ya ga-achọ gị ihe anya na-ahụ ịmasịrị ya ọ bụrụ na onye dịka gị gafee ya atụgharịa ịmata ma ọ bụ gị nke a bụ ihe anyị na-ekwu okwu ya ọ bụrụ na anyị na-aghọta isiokwu a nke ọma anyị sị na ọ bụrụ na ị chọrọ irita obi nwoke ọbụla n'uru buru ụzọ hụ na ị gara ya anya gịnị bụ ịga mmadụ anya ọ dị ihe anyị na-ahụ ọ dị ụdị ụkpara nke na-akpa gị n'ahụ ọ bụghị mmadụ ga-agwa gị na ihe a ga-abụ ihe nke ga-amasị gị mgbe ahụ ị ga-atụgharị ọ ga-adịrị gị mfe iwepụ anya gị ebe ihe ahụ dị ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya gịnị pụrụ ịga mmadụ anya ebe ị nọ nke a bụ ajụjụ nke m na-ajụ gị gị nwa agbọghọ gị nwaanyị nke mụ na ya na-atụgharị uche gịnị pụrụ ịga mmadụ anya ebe ị nọ ọdịdị gị ma a na-ele gị anya makwara na nwoke ọ bụla nwere ihe ndị na-amasị ya ọ chọrọ ịhụ ma ọ na-ele gị anya tutu mmadụ asị na onye a dị mma ịdị mma abụghị naanị ihe nke ọ bụ mmadụ hụ gị ya bụrụ na ị kwaziri ihu onye ha asị ah na onye nke amagbu onwe ya mba ọ dị ọtụtụ ihe ndị ọzọ nke a na-elecha anya asị ee onye a bụ onye dị mma ma ọ gaghị ama na apịara m ụkwụ o lezibe anya hụ ma eze m o gha agha agha ma ọ bụ na ọ dị otu anya m mere ihe ndị a dum bụ ihe gụnyekọrọ na-ese na onye a bụ onye nke dị mma n'ịkpọta ụfọdụ n'ime ihe ndị ahụ aha lee anya mmadụ hụ gị ọ ga-ile gị anya site n'isi ruo n'ụkwụ ọ ga-amata otu egbugbere ọnụ gị dị ọ ga-ahụ anya gị ọ ga-ele gị anya mara ịbụ bụ onye nke nwere iru ọchị ịdị mfe mmadụ ịbịakwute gị nso ihe m chọrọ ka ijide aka bụ na ọ dị ihe ọghaghị ịhụ bụ ihe nke ga-eme ka o kwee n'isi na onye a masịrị m ka anyị na-elebatụ anya na-arụ anyị mara ihe ndị ahụ nke dị n'arụ anyị pụrụ ime ka nwoke nwee mmasị ebe anyị nọ ọ bụ ebee ka anyị ga-ebido ka anyị bidonụ n'anya anyị gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-amasị m ịhapụ isiokwu a ebe a n'ụbọchị taa bụ ilebatụ anya n'ahụ anyị ịmara ihe ndị ahụ bụ ihe ndị nke ga-ewulite anyị elu ihe ndị nke ga-eme ka nwoke ọ bụla hụrụ anyị sị na anyị bụ ndị dị mma ọtụtụ ụmụ agbọghọ anyị bụ ndị na-adị mma ile anya ma ya ara ha ahụ inweta onye ha na ya ga-anọ nke a bụ ihe Chineke ji aka ya mee ọ ga-abụ onye chọwa onye ya na ya ga-anọ ya bụrụ na onye ahụ amaghị ihe ọ na-eme ọ bụ Chineke ji aka ya mee ya otu ahụ n'ihi na onye enweghị onye ya na ya nọ obi anaghị ezughị ike obi a na-adị ndị nwe ya mma ya mere ka anyị na-atụgharị uche n'isiokwu a nwa agbọghọ ka na-achọ di ma nwaanyị nọ na di biko echi echi ka anyị bido n'ebe anyị kwụsịrị ezi enyi ọma m na-ege ntị ama m na ịmụtawo ihe ọma na okwu nke ezinụlọ nke anyị wetara n'ụbọchị taa anyị na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ na-echekwutara anyị ihe chineke chọrọ ka anyị mee n'ime ndụ anyị dịka nwoke dịka nwaanyị gbalịa soro nzọmụkwụ nke chineke gbalịa gee ntị n'okwu nke ndụmọdụ nke ị nụrụ n'ụbọchị taa imela onye okenye eze nlewemchi arịrịọ mbụ ka chineke gọzie gị ka chineke gbaa gị ume nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ụwa nke nọ n'ime ya nyere gị aka n'ihe ọ bụla nke chọrọ ime n'ime ụwa imeela onye okenye otu aka ka anyị ji na-asị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-eweta abụọ ma nke ị ga-anụ n'ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye ga-enye anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ nke chineke kwadoro anyị Panie Prezydencie! ezi enyi m na-ege ntị ọ dị okwu dị mkpa m chọrọ ka ị nụ n'ụbọchị taa ozizi ọma nke na-eru gị ntị na adventist world radio ga-abụzi na 12.70 kilohertz bụ ebe ị ga na-ege ya 12.70 kilohertz site na abalị iri abụọ na asaa n'ime ọnwa anyị nọ n'ime ya ruo n'abalị iri abụọ na itoolu n'ime ọnwa iri nke afọ a ozizioma nke na-anụ na adventist world radio ga na-edu gị ntị na 12.70 kilohertz 12.70 ọ bụkwa na 15.355 ka ị ga na-ege ya ị ga na-egezi ya na 12.70 kilohertz ama m n'inuwo okwu dị mkpa nke anyị wetara gị n'ụbọchị taa gbalịa mara na abalị iri abụọ na asaa n'ime ọnwa anyị nọ n'ime ya ruo n'abalị iri abụọ na iteghete n'ime ọnwa iri n'ime afọ a 2022 ozizi ọma nke na-eru ntị na Adventist World Radio nke asụsụ Igbo ga na-abịa na 12.70 kilohertz 12.70 kilohertz unu emeela ndị Igbo ma ka Chineke nọnyere anyị mgbe anyị ga na-ege ozizi ndị nke a anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka onye nwe anyị gbaa ha ume ka chineke gọzie unu n'ihe ọ bụla nke unu na-eme otu aka aka anyị ji na-asị gị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi chukwu na-enye arụke nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gaa n'ihu na ị na-agọzi gị ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu a na-eduzi anyị nke na-ahazikwa ije ụkwụ anyị ka anyị kpee ekpere onye nwe anyị chineke anyị nke bi n'eluigwe onye ike niile dị n'aka ya onye nwekwa akụ na ụba na ihe niile imeela n'ihi oge nke a imere ka ndụ fọdụrụ anyị gbaghara anyị adịghị ike adịghị ọcha na-agazi agazi anyị niile nọnyere anyị ugbu anyị na-aga ịnụ okwu gị nna anyị nke eluigwe nye anyị nghọta nke sitere n'okwu a ma nye anyị ume na ike nke ibi ndụ dị ka ị chọrọ ka ihe wee dịrị anyị na mma ka anyị wee nwee ọṅụ n'udo n'ime gị n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu nke iri timoti nke mbụ isi isii amaokwu nke iri n'ihi na ịhụ ego n'anya bụ mgbọrọgwụ nke ihe ọjọọ niile dị iche iche nke ụfọdụ na-agbasosi ike E wee duhie ha n'okwukwe anyị ha werekwa ọtụtụ ihe mgbu dupue onwe ha isiokwu anyị n'oge nke a bụ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ dịka anyị na-ebi ndụ na oge nke a oge nke iri abụọ na otu ma agụwa ya na narị na narị ihe a bụ oge ihe niile na-ala elu ọ dịghị onye chọrọ iletu anya n'ala ihe niile bụ ma ịnọghị n'elu ebughị ya ka akpata ego ka akpata ego ka akpata ego ma nne ma nna ma ụmụaka ọ dịkwaghị onye na-ajụ ese elee otu esi na-akpa ego a n'oge gara aga anyị maara nke ọma na ọ na-abụ nwatakịrị maọbụ nwoke maọbụ nwaanyị si ụzọ ije maọbụ si n'ezi webata ihe n'ụlọ nne ya kelechaa ya ya bịasịa ya nwa m ihe anyị iji bata elee otu o si mee elee otu i weta ya nwa ya abịasị ya lee ọ gaghị ibi otu ahụ ọ bụrụ onye nna ya nọ n'agbanyeghị na nne ya bịara jụọ ya nne ya agabeghị ịgwa nna ya si lekwado ihe nwaanyị kwuru nna ya ga ekpo ya si ya nwa m ahụna m ihe iji bata n'ụlọ a olee otu o si gaa ya ka ọ ya tupu nne na nna ya abịabịa tụgharịa uche n'ihe ahụ ọ gwara ha mana n'ụbọchị anyị taa nne nọ weta ya emepe ọnụ loo nna nọ weta ya emepe ọnụ loo mgbe ụfọ nne gị ịkpọ nwata si ya ịhụbeghị ụmụ ibe gị maọbụ nwoke maọbụ nwaanyị mgbe nne kpọrọ nwa ya nwaanyị si ya ịhụbeghị nwa agbọghọ ibe gị maọbụ kpọọ nwa okorobịa si ya ịhụbeghị nwa okorobịa ibe gị nwa okorobịa maọbụ nwa agbọghọ amara na ya n'obodo na ọ naghị aga ije ziri ezi nne asị nwa ya ịnaghị eleru ya anya ịgaghị ime otu ahụ o si na-eme ọ bụ dị ihe a akwụkwọ nsọ dere ebe a anyị ile anya n'ihe dere n'akwụkwọ ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ọ sị akụ nke sitere n'ihe efu ga-ebilata akụ nke sitere n'ihe efu ga-ebilata ma onye ji aka ya achịkọta ihe ga-aba ụba gịnị ka ebe a na-ekwu n'ụbọchị anyị taa ọ dị ihe a na-akpọ anọ otu itoolu anọ otu itoolu onye ọbụla akpọrọ otu a amarana na na ọ naghị aga ije ziri ezi o nwere ike ịbụ na o ji mkpịsị na-ezu nke ya ma ọ bụ o ji ụzọ ọbụla aghọ ndị mmadụ aghụghọ abịa kpakọtachi ihe ndị a niile ọtụtụ mgbe anaghị eme ihe ahụ n'ịgba aka a ga-agwọbara ya ọgwụ mgbe ọfọkwa mmadụ nọjọọ egbuo ya ewekwara ya chụọ àjà ọ bụghị na a chụrụ àjà ụmụ anụ mgbe ụfọ a na-eji mmadụ achụ àjà ihe ndị a ihe ndị a niile ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ ọ sị na ọ na-enye apa ọtụtụ ndị nọ n'okwukwe anyị ejirila ka akpata ego jee mee ihe ndị a niile tinye aka n'ihe arụ nke mere ka ha wee nye onwe ha apa were ihe dupuo onwe ha ahụ tinye onwe ha na nsogbu dị iche iche anyị ile anya n'ọtụtụ ndị kpara ego na-abụghị n'ụzọ ziri ezi ọ bụ eziokwu na ha kpatara ya ahụ ya mana ihe anaghị agaziri ha ha agaghị inwe obi izu ike ọ bụrụ na anyị ga-agwa onwe anyị eziokwu ọ dị ọtụtụ ụlọ a ga-arụ site na akụ na-ezighị ezi onye ahụ rụrụ ya nwụọ mmadụ agakwaghị ịba n'ime ya ọ dị ọtụtụ ụlọ ndị akwachiri na ya eru ahịhịa n'ihi gịnị ihe ndị na-aba n'ime ebe ahụ na-eji anya ha ahụ ọnụ ha anaghị enwe ike ikwu ya n'ihi ya ka akwụkwọ nsọ ji na-akpọgharị akọ na uche anyị si ịhụnanya nke ego ịhụ ego n'anya iwere ego hiwe isi iwere ego kpọrọ ihe niile ma akpataghị ya ọ na-eduba ndị mmadụ n'ịla n'iyi n'ihi ya ka o ji dị mkpa ị na-agụ akwụkwọ ma iji nwayọọ gụọ akwụkwọ ka Chineke nyere gị aka gị gụọ ya n'ike gị gwọọrọ ya ọgwụ mee ihe arụ niile dị iche iche n'ikpete maazụ ọ ga itinye gị n'ịla n'iyi ọ dị ịla n'iyi anyị na-atụ ụjọ ya karịchaa ịla n'iyi nke ọnwụ ebighị ebi ebe a na-adọ anyị aka na ntị ka anyị kpachapụ anya n'ụbọchị anyị taa ụmụaka ị ga-ahụ onye dị afọ iri na isii maọbụ afọ iri na asaa ọ gaghị ịchọ inyere onwe ya aka ihe niile ọ chọrọ bụ ka ọ kpata ego karịa onye dị afọ iri ise maọbụ onye dị afọ iri isii maọbụ iri asaa ihe ahụ mmadụ ji afọ iri asaa maọbụ iri asatọ meta ọ chọrọ imeta ya n'afọ iri na isii ịhụ ihe akwụkwọ nsọ na-ekwu ebe ahụ ọ dịrị ndị nne na nna n'aka ugbu a ịlakwa n'oge ochie ahụ na-asị nwa ma nwoke ma nwaanyị ihe anyị ji bata n'ụlọ taa osi aṅaa mee anyị mee ya ihe ga-edere anyị na mma udo ga-edị n'ezinụlọ anyị anyị ga-enwe ọṅụ ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ị na-agọzi anyị kwee ka anyị nwee afọ ojuju n'ime gị ka ihe wedere anyị n'ama n'aha Jizọs ndị eze central district choir unu emeela n'abụọma nke unu nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke nọnyere unu n'ihe ọbụla nke unu na-eme otu aka aka ji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-adụ anyị aka na ntị na-asị ka anyị kpachapụ anya n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kpachapụ anya n'ihe ọbụla nke anyị na-eme ka anyị kpachapụ anya na akpamara agwa anyị na okwukwuru okwu anyị ihe bụla ọ bụ n'ime ụwa gbalịa kpachapụrụ anya ka ihe ọbụla ị na-eme bụrụ ihe ga-enye Chineke otito bụrụ ihe ga-eweta ọjịja mma nye chineke onye kere mụ na gị imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe anyị na-asị ka chineke nọnyere gị ka ngọzi ya dakwasị gị ka mara ya chịa n'ime ezinụlọ gị n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world redio, ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chegụtakwa na nwere ike ịkụrụ anyị ekwentị na 07063637224 07063637224 anyị na-ekele ụmụnna anyị nwoke na ụmụnna anyị nwaanyị ndị na-akpọtụrụ anyị na Adventist World Radio ọ bụrụ na ị anyị gbalịa kpọtụrụ anyị ka anyị wee mụọ akwụkwọ nsọ nke Chineke onye ọma na-ege ntị na ị nwere ike ige oziziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ onye gere ege ma n'ime ndụ onye kwupụtara ya amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo